Pito biputaba o, pito biputaba, okuti woni ne putaba. Oso, welo so wa putaba, pito biputaba no. Asingi putaba, welo so wa putaba wino, putaba pito bi wango ladi wataja, putaba no mu wabumbe mijele, ezie mozi ezie mi igbo. Peter Obi pụtaba gị nwa ka ozi ya bịalụ Obi pụtaba oyi ndị enu si gị pụtaba ndị anị isi gị pụtaba ndị mmiri isi gị pụtaba ọ wee bụla atọ n'ime otu nke dị ngozi Peter Obi pụtaba n'ezi agara ezi agara ebe na-eje eje na-achịta azụ oyi ọkwọnụ nwanne ozu na awa ozu arụ nnọọ ojii abụọ abụ ozu isi ezi oyi ka nwanne ga-agbala ọsọ gbafuo nwanne na nwanne ya na ozu nwanne ya ga-erulu Peter Obi pụta aba na ọmụnwa bụ mbe m ijiele ezikwa m ozi ihe m gị ya nụ eze nwanyị nwe mmiri agụlụbe nna gị si gị pụtaba anyị agụlụbe nna gị si gị pụtabanụ anyị anambra si gị pụtaba anyị igbo niile si gị pụtaba n'oyi anị anị igbo niile si gị pụtaba ezi agakwara ebe ahụ ị na-aga aga nụnụ ọkwa Atiku Abubakar akpọlugo gị si na ị ga-abụ onye nke ịbụọ ka ime ya ọ dị ịbụọ ka ị onye nke ibu ebe ọ na-azụ onye isi ana ka ị osote onye isi ana ma ọ bụ na ọ nweta ya bụ mmeri na asị gị baa oyi mgbe m ijelesi gị pụtaba nwanne m ezi agarọ ọkwa ọra na na aja gị na-asị gị gaba eri mgbe Atiku Abubakar ji kwụsị enye bụ okwunu ndị mmadụ na-enwe aṅụli igbo na-enwe aṅụli mana enwekwa ndị si na-agwarọfa nke a bụrụ okwu m kama na ife nchọla ịgwa gị ozi asị m zie gị bụ gị pụtaba okwute igbo niile pụtaba ofu nwa chukwu ji wee doziela anya anambra steeti pụtaba ezi agara ebe a nwee na-aga ozi ka m na-ezikwa gị nnọọ ezie m ozi na m ga-ezi ihe maka na ọ bụ okwu eziokwu ka m bụ oje ozi na m agba n'ọgbọ ọmụnwa bụ mbem ijele Pita Obi nwa agụla dị igbo ata aja n'oyi hei ezi adọrọkwa ebe ahụ i na-eje ka ị mala amala oyi ọmụnwa na ngwa gị nya bụ okwu tata bụ eke tata bụ eke nke ịsatọ n'ọnwa anị anyị ka nọ n'ime ihe ya ka m ji na-asị gị naanị niile si gị pụtabanụ okike kele ụwa si m gwa gị chukwu n'ụlọ mụ ka m na-ezi pete Obi ya bụ ozi ọkwa gị nwasị m bụ anya pụtaba na ozi ezi agarọ na ezi agarọ Peter Obi pụtaba oyi ei tata bụ mkpụrụ ụbọchị iri na ise n'ọnwa oktoba arọ puku ibu na iri na asatọ 17 oktoba 2018 n'aka m ji na-asị gị nwanne m ga-epụta Peter Obi Atiku na Buhari bụ ofu ihe ka ịmala mala oyi Atiku na Buhari bụ ofe ive ka ịmala amalụ n'ọkwa eziokwu ka nje aga n'ile ọma ka eju na-aja aga n'ogwunu ọji abụ mbe kpụlụ ọkpụlụ ikoliki n'ụnụ eju na akpụlụkwa ọkpụlụ ikoliki ọnụnụ kunu wee mala amalụnụ akwụekwa m eziokwu eji wee malụm amalụ Peter Obi pụtaba oyi ndị agha ga-emelụkwa garụ ka ịmala amalụ oyi fa ga-akpụtikwa afa gị ezi afa eji wee malụ gị ka mala amalụ ozi ezili ka nna na-ezi gị ka oyi nkwụsị enyanụ ọsọ gị welu ọsọ gị ewe na mana mụnwa ga na-enwe aṅụlị maka na m ezigo onye bụ ozinụ nke asị m zie gị nụ ọ bụrụkwa ife aka inu na-ada na ntị ka ọ na-atọ n'ọnụ Pita Obi na-anụgwo onumo ọ bụrụkwa ife aka inu na-ada na ntị ka ọ na-atọ n'ọnụ Pita Obi ị na-anụkwa onumo ọ bụrụkwa ọnụ ejibila aka eji akwụ ya Peter Obi na-anụkwa ọnụ m Obi na-achite pụta ba n'ezi agara ebe na-aganụ ọkwa ozi kasị m zie gịnụ ndị mbụ na ndị egedenụlọ ọnụ ka m ezi Peter Obi ozinụ agwụ m n'ụlọ onum oyi agwụ ikwu nne m n'ụlọ onum agwụ ikwu nna m n'ụlọ onum n'ezie m ozi unu si m zie nyanụ pete Obi pụtaba ejekwa nna ejekwa nna abụkwana pụtaba bịa ka anyị dozie anyị igbo anyị nụ bịa ka anyị chọba biafra nọ ebe anwa ka ndụ dị ka ịmala amalụ nụ ebe anwa ka ndụ dị pete Obi nụ asị m gwa gị naghachite ka anyị chọba Biafra maka na anyụkọ mamịlị ọnụ o wee gbaa ụfụfụ nwanne m Pita nwa agụla adịghị gbata aja ofu nwa Chukwuchi doziela anya Anambra steeti ofu nwa Anambra steeti ji eji nụ ọkwa gị imela Anambra steeti o ụtọnụ na-ejezi ana aṅụli na-eme mpako na-etu ọnụ na mbụ onye Anambra mana asị ngị pụtaba Peter Obinu ezi adịrọ na boyatiko tiko kemala mmalụ ezi adịrọ na Naijiria kemala mmalụ na-achịta azụ na biafra n'ebe anwa ka ụzọ deke malụ tata bụ eke ezikwa gị ya bụ ozi ndị a ga-akpụtikwa afa gị ị ga-emesi akwakwa mmakwalụ ka ịmala mmalụ ngaramara akwa ebe ụzọ ka ngwa ga-agwa nya ka m wee na-amalụ gị amụma ka ịmala mmalụ Peter Obi pụtaba ọmụa bụ mbem ijele ezie m ezie m gị Peter Obi pụtaba ụzọ agarọ na batiku Atiku na Buhari bụ ofe ife ekene nge.